Toyin aha Chineke abụ m ezi nwanne ụlọ nwoke Obichukwu Tony chukwu ka udo nke Chineke nke echesi udo niile dịrị ụnụ n'ebe ọ dị ukwuu n'ihi Jizọs Kraịst onye nwe anyị amen anyị ezukọtakwa n'ụbọchị nke taa iji wee kelee Chineke netagharịkwa obi n'ime akwụkwọ nsọ ya matakwa na ozi ndị a na-abịarụnụ site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba ụwa gburugburu site n'ime afrịka na ngalaba nke naijiria ọ bụkwa n'ime olugwuelu nke dị n'ime ịbarụ n'oyo steeti ka olu a si eru unu aka n'ogodo ugbu a ọzọkwa ka udo nke chineke nke kachasị udo niile dịnyere ụnụ n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst onye nwanyị amen na ụbọchị nke taa na ịga n'iru n'ihe ịtụgharị uche na inwe ntụkwasị obi n'okwu nke chineke anyị ga-enwe ihe mmụta anyị site na ego akwụkwọ abụ ọma isi nke iri asatọ na ite naanị ga ego na agụ naanị amaokwu nke iri atọ na anọ abụ ọma nke dịka david dere isi nke iri asatọ na itenaịnị 89 m ga amaokwu nke iri atọ na anọ abụọma 89 verse 34 m eme ka ọgbụgba ndụ m ghara ịdị nsọ ọzọ m agbanwe ihe siworo na ebubere ọnụ m abụọ apụta ihe a bụ okwu nke chineke na nkwa nke chineke ihe anyị ga-eji wee mere isi okwu n'ụbọchị nke taa ga-abụ chineke onye ọgbụgba ndụ ọzọkwa chineke onye ọgbụgba ndụ na-abụ isi okwu anyị n'ụbọchị nke taa chineke anyị bụ chineke nke na-adị ndụ ka chineke were ebere na afọma ya gọzie okwu nke a ka ọ dị ndụ n'ime anyị nyekwanye mkpụrụ nyekwanye anyị nkasi obi ngwụwanye n'ikuku ewulite n'ime anyị ka mgbe n'ikpeazụ okwu abara anyị uwe karịsịa dị ka anyị ga-amụta n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe mmụta nke anyị n'ụbọchị nke taa anyị matara na chineke bụ onye kwesịrị ntụkwasị obi kwesịrị ike oke chineke bụ onye obi ebere chineke bụ onye na-enye amara chineke anyị onye nwere ịhụnanya karịsịa akwụkwọ nsọ kpọrọ ịhụnanya n'onwe ya na ebe anyị gụpụtara ihe a bụ nkwa nke chineke kwere ihe a bụ ọgbụgba ndụ nke chineke dịka anyị ji wesi mere isiokwu chineke wee na-akọwa na ihe ọbụla nke si n'ebubere ọnụ ya wee pụta na-edowe nsọ okwu ọbụla nke si n'ọnụ ya wee pụta na anaghị ekwu okwu dịka mmadụ onye na-agharịpụnye maọbụ onye na-abụ kwucha ochezọ maọbụ onye na-abụ kwucha ọgarịbụ na-abụzi ekwuzi nke ọ bụ na anyị na akwa e ọnụọgụgụ isi nke iri abụọ na ịtọ na n'amaokwu nke iri n'ite itenaịnị ọ na-akọpụtara anyị na chineke abụghị mmadụ ọ dịghị agharịpụ dị ka mmadụ o kwesịrị ntụkwasị obi kwesịrị ike oke ihe nke ọbụla nke chineke kwuru ma nke ọbụla si n'ebube ọ na-ewepụta na-abụ nke na-ekwudosi ike na-abụ nke ihe ya anya isi ya bụ nke ihe ji mere ebe mgbaba nke siri ike chineke kwesịrị ntụkwasị obi kwesịrị ike oke akwụkwọ nsọ wee na-eme ka anyị mata na jizọs kraịst bụrụ etu ọ dị ụnyaa ka ọ dị taa etu ọ na-adịgide ruo mgbe ebighị ebi jizọs kraịst bụkwanye okwu nke chineke o wee na-akọwa ka david si wee ghọta na ka david si wee ka david nka nkwa n'ihe ọbụla nke ya kwere na nkwa ihe ọbụla nke ya zụrụ ime ihe ọbụla nke ya kwupụtara na-eti ka ọ na-adị ruo mgbe ọ bịa na mmezu mgbe ndị ochie ịbịa akwụkwọ testamentị nke ochie ha na ndị chineke na ndị israel nwere ọgbụgba ndụ nke ha ji ọbara atụrụ wee mee chineke agharịpụrụ ha na mgbe ochie chineke kwere ha nkwa mezuo nkwa o kwere abraham aịzik na jekọb nkwa sị ha na ya ga-enye ha ala nke kenan ọ bụrụ ihe nketa nke ha site n'ọgbọ ruo ọgbọ ọ bụ na ile anya dị mgbe ebraham gara njem ya rute nke aịzik wee rute n'oge nke jekọb wee mgbe ha gara ibiri dị ka ndị ọbịa n'obodo nke ijipt ọgbụgba ndụ nke chineke kwudosiri ike wee rukwanụ mgbe ọ kpọrọ ha wezite onye ama ya bụ moses si ndị m ihe a bụ nkwa nke chineke kwere ihe abụọ ọgba ndụ nke chineke o wee si na ya gharịpụ o wee dugide ha wee bata n'ala nke kwere ha na nkwa bụ ala nke kenan wee nye ha dịka ihe nketa ha mgbe ha batakwara n'ala o nyere ha atụmatụ o nyere ha ihe dịgasị iche iche dị n'iwu ha ji wee so di wee jee ebi ụzọ ka ha wee bụrụ ndị nke ya ka ha wee bụrụ ndị nke ya apụ iche n'obodo nke a n'ụwa niile dum mgbe ndị a niile kasịrị ọ bụrụ agba nke ochie o wee were nwa ya bụ jizọs kraịst nye ha iji wee gbaa ọgba ndụ nke ọhụụ ọbara nke jizọs kraịst ga eji wee gbaa ọgba ndụ nke ọhụụ anwa wee mee ka mmadụ na chineke wee dị n'udo ka mmadụ na chineke wee bụrụ ndị na-akparịta ụka ma ndị na-ebikọta dịka nna na nwa n'ime ndụ anyị ọ bụ na enweghị ọgbụgba ndụ enwere ọgbụgba ndụ dị iche iche mana ọgbụgba ndụ nke kachasị nke kuzi niile bụ ọgbụgba ndụ nke e nwere n'ime jizọs kraịst gị na jizọs kraịst nwee udo gị na chineke enwego udo ma ọ bụrụ na ịnabata jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ị na ị ka na-ebu agha megide chineke ị na ị ka bụ onye iro nke chineke ị na ị ka bụ onye nọ n'iro banyere ọgba ndụ nke ọhụụ na iji weba n'ala eze na iji wee nweta ndụ nke ebighị ebi n'iji wee nweta ihe nketa nke chineke kwere ndị ya na nkwa nkwa ọbụla nke chineke kwere na-abịa na mmezu ma chineke agaghị ekwe nkwa ndị nke nọ n'iru ma ndị nke nọ na ofete nke ọzọ ihe abata n'ogige nke chineke site n'ọnụ ụzọ nke bụ jizọs kraịst iwe nwee ndụ ebighị ebi iwee nwee udo iwe nwee ịhụnanya nke si n'ime ala obi na ala mmụọ iwe bụrụ onye nke chineke ya akpọ nwa ya wee bụrụ onye nke nwere ikikere iji wee zaa nwa nke chineke na akwụkwọ nsọ ọsọ anyị na ndị nke nabatara jizọs kraịst dịka onye nwe ha na nzọpụta ha ndị a ka e nyere ikikere iji wee bụ ụmụ nke chineke ka ha bụ ụmụ nke chineke ha na-enwe ikikere nke ịza ụmụ nke chineke nwee ikike ikwu okwu ọbịa na mmezu nwee ikike ikpe ekpere chineke anụ ekpere ha n'ihi na ekpere onye ajọ omume bụ ihe rụrụ arụ n'ihu nke chineke ma ọ bụ na gị na chineke nwee udo biri n'otu ekpere gị ya abụ ihe ya na-aga nke ọma ekpere gị ya abụ ihe na-aga n'iru nke chineke dị ka aja nke nsuru ọkụ nke a na adata nke ọma inwego udo gị na chineke inwego ntụkwasị obi n'ebe chineke nọ inwego mkpebi na ọgbụgba ndụ nke ọhụrụ a ọ bụ na enweghị ọgbụgba ndụ ọhụụ n'ime nke chineke eme ka na ọgba ndụ nke ochie ndị nke na-eji ebili ọbara nke ebili ọbara nke ọkụkọ ọbara nke ihe rụgasịrị arụ were achụ iru nke chineke ma naanị otu aja nke kachasị aja niile jizọs kraịst achụ wee ya n'obe nke kalvarị iji wee mee ka mmadụ na chineke wee dị n'udo o nwezikwa aja ọzọ nke mmadụ pụrụ ịchụ ya eji wee ihe nweta iru nke chineke jizọs kraịst ewetụgo ihe niile na mmezu o ji wee si n'obe nke kalvarị ọgwụsiwo ọgwụsiwo bụ mmehie ọgwụsiwo bụ ike nke mmehie ọgwụsiwo bụ ike nke ekwensu ọgwụsiwo bụ ike nke ndị mmụọ ọjọọ na mmụọ nsonso na mmụọ nke ha dị n'otu mmụọ ọbụla nke na-eweta ịlaghachi azụ na agaghị n'iru ihe ndị a niile bụ ihe nke obe nke chineke obe nke kraịst kagbuworo nwanne nwoke na nwanne m nwaanyị gị onye na-ege ntị gị onye na n'ukwu ukwu ka n'ogede ugbu a jizọs kraịst alụsiwo ọrụ niile gụma ka ọ fọdụrụ nwee mkpebi n'obi gị n'ogede ugbu a kwere na jizọs kraịst kwupụta mmehie gị were okwukwe bịa ị ga-abụ onye a na-anara nke ọma ị ga-abụ onye ya na chineke ya dị n'udo ị ga-abụ onye chineke ga-anara ekpere ị ga-abụ onye chineke ga-aza ekpere ị ga-abụ onye chineke ga-atụgharịrị ajụ ị ga-abụ onye chineke ga-eme ka ihe gara gị nke ọma hulata isi n'ebe ọ bụla n'ogodo ugbu a si chineke na-elatawo mgbe ị na-eme nke a ị ga-abụ onye amụwere ọhụụ ka ekpere chineke onye nwe anyị nke pụrụ ime ihe niile chineke nke obi ebere lee ndị oru gị ndị a ndị hulatara isi ndị na-anụghị okwu gị n'oge dị ugbu a mere ha ebere hichapụ afa ha na akwụkwọ nke ochie debe afọ ha na akwụkwọ nke ndụ na akwụkwọ nke ọhụrụ mee ka gị na ha nwee ọgba ndụ nke ọhụrụ n'ihi jizọs kraịst onye nwe anyị ekele dịrị gị chineke n'ihi na ịza ekpere ndị a nwanne nwoke nwanne nwaanyị gị onye nwoke nwere mkpebi n'oge dị ugbu a kwuchesi ike na ife chineke na ụzọ ya na ịgụ akwụkwọ nsọ na inwe nwekọrịta mmekọ na nzukọ nke kraịst mgbe na-eme nke ndị a niile ị ga-afụ usoro ya eji na-eguzosi ike karịsịa mgbe n'ikpeazụ e bụrụ onye eketa oke na paradaịs n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen matani na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry ọ bụ na ị nwere ajụjụ ma akụkọ mgbaama ma ihe ịchọrọ mmụta karịsịa ị ga-enweta m n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 ka chineke gozie okwu ndị a ka mkpụrụ n'ime anyị nyekwara anyị ndụ tụkwasị ndụ n'elu ndụ n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị amen